ndị hibru isi nke isii n'ihi nke a ka anyị rapụ okwu nke mmalite nke kraịst ka a na-eburukwa anyị rue n'itozu oke ka anyị ghara ịtọ ntọala ọzọ nke bụ nchegharị eji pụọ n'ọlụ niile nwụrụ anwụ na okwukwe ekwere na chineke ozizi nke ime baptizim na nke ibikwasị aka n'isi na nke mbilite n'ọnwụ nke ndị nwụrụ anwụ na nke ikpe ebighị ebi nke a ka anyị ga-emekwa ma ọ bụrụ na Chineke kwe n'ihi na ndị e nyere ìhè otu mgbe ndị detụkwara onyinye eluigwe ahụ ire ndị e mekwara ka ha keta mmụọ nsọ ndị detụkwara okwu Chineke ire na ọ dị mma detụkwa ike niile nke oge gaji ịbịa ire ha wee dahie ọ bụ ihe a na-apụghị ime bụ ime ka ha bụrụ ndị ọhụ ọzọ ichegharị echegharị ebe ha na-akpọgidere onwe ha ọkpara Chineke obe ọzọ debekwa ya n'ọnọdụ ihere n'iru ọra mmadụ n'ihi na ala nke ṅụworo mmiri ozuzo nke na-ezokwasị ya ọtụtụ mgbe nke na-epupụtakwa mkpa akwụkwọ kwesịrị ndị ahụ bụ ndị a na-alụkwa ya ọlụ n'ihi ha ala ahụ na-ekere ngọzi si n'aka Chineke bịa ma ọ bụrụ na o wepụta ogwu na uke ọ bụ ihe a jụrụ ajụ dịkwa ọbụbụ ọnụ nso nke ọgwụgwụ ya bụ ire ya ọkụ ma ndị hụrụ n'anya emewo ka anyị kwenye ihe ka mma banyere ụnụ bụ ihe nke ha na nzọpụta yikọkwa ọ bụ ezie na anyị na-ekwu otu a n'ihi na Chineke abụghị onye ajọ omume ichezọ ọrụ unu na ịhụnanya ahụ unu gosiri n'ebe aha ya dị ebe unu jere ndị nsọ ozi na-ejekwara ha ozi ma ọ na-agụ anyị agụụ ka unu niile n'otu n'otu wee na-egosi otu ịnụ ọkụ n'obi ahụ ka unu wee nwezuo olileanya anyị ruo ọgwụgwụ ihe niile ka unu wee ghara ịghọ ndị umengwụ kama ka unu wee bụrụ ndị nṅomi ndị ahụ ndị ji okwukwe na ogologo ntachi obi na-eketa nkwa ahụ n'ihi na mgbe Chineke kwere ebraham nkwa ebe ọ na-enweghị onye ọ bụla ka ya ukwu iji ṅụ iyi o ji onwe ya ṅụ iyi sị ma elu ma ala ma ịgọzi m ga-agọzi gị n'ime ka abụ ụba m ga-eme ka ịbụ ụba otu a o wee nwee ogologo ntachi obi wee natakwa nkwa ahụ n'ihi na mmadụ ji onye ka ha ukwu aṅụ iyi ịṅụ iyi bụkwara ha nkwubi okwu nke okwu ọbụla ime ka o guzosie ike n'otu ụzọ ahụ Chineke ebe ọ na-ezube igosibiga ndị nketa nke nkwa ya oke karị na izu ya bụ ihe a na-adịghị agha agha o were ịṅụ iyi kpọọ okwu ka anyị wee were ihe abụọ na-adịghị agha agha nke Chineke na-apụghị ikwu okwu ụgha n'ime ha nwee nkasi obi siri ike anyị bụ ndị gbabara idesi olileanya ahụ ike bụ nke edebere n'iru anyị bụ olileanya nke anyị nwere dịka arịrịka nke mkpụrụ obi nke bụ ihe ntụkwasị obi na ihe na-eguzosi ike nke na-abakwa n'ime ebe ahụ nke dị n'ime akwa mgbochi n'ebe Jizọs batara n'ihi anyị dịka onye na-ebu ụzọ gbaa ọsọ ebe e mere ya ka ọ bụrụ onye isi nchụàja ruo mgbe ebighị ebi dịka usoro nke Melkizedek si dị